ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezinwanne na nwoke obichukwu tona eberechukwu site na ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ka ọma si eru nso bụladị site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime eru nke dị n'ime bara n'ime oyo steeti ka ozi ọma si eru ntị n'oge dị ugbu a ka chineke were ebere n'afọ ọma ya mee ka nnweta nke ụbọchị nketa anyị ngọzi pụrụ iche n'udo na amara ya dị kwesịrị ekwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị eme na anyị ga n'ụbọchị nketa anyị ga-enwe ihe ntụgharị obi na ileba anya site na akwụkwọ nsọ dịka onye ama aịzaya si wee dị akwụkwọ nke onye ama aịzaya ngagụ isi iri anọ na atọ amaokwu nke iri itenaịnị aịzaya isi iri anọ na atọ amaokwu nke iri na naịn aịzaya 43:19 kwụsị lee ha na eme ihe ọhụụ ugbu a ka ọ ga-epu onye amaghị ya ee e, m ga-eme ka ụzọ dị n'ọzara mekwa ka osimiri dị iche iche dị n'ala tọgbọrọ n'efu ihe bụ okwu jehova ka chineke were bere n'abama ya ngozi okwu nke ka onye anyị nghọta pụrụ iche na anyị ndụ tụkwasị amamihe n'elu amamihe nye ngozi dị kwesịrị ekwesị n'ihi jizọs kraịst onye nwe anyị na ịga n'iru ihe a ga-eji wee mere isi okwu na ụbọchị nke taa ga-abụ ihe ọhụụ amalitewo ihe ọhụụ amalitewo ihe a bụ ihe okwu si na aka jehova wee na-eru anyị nso ugbu a n'ihi na ụfọdụ ndị mmadụ na-ekwuzi okwu mgbe ochie ha na-agụzi egwu mgbe ochie ha na-emekwazi ihe mgbe ochie ma site na mmasị nke chineke site n'obi ụtọ nke chineke site n'obi ebere site na amara ya o wee chọọ ịgbanwere anyị ọnọdụ n'ụbọchị nketa iwuli anyị elu n'ụbọchị nketa site n'inye anyị okwu ya nke pụrụ iche okwu ya nke na-eweta ihe okwu ya nke na-eweta ndụ okwu ya nke na-eweta amamihe na okwu ya nke na-eweta ezi ntụziaka nke pụrụ iche n'ihi na ihe ịhụju anya adakwasịwo ọtụtụ ndị mmadụ n'ụbọchị taa n'ihi na ihe obi ụlọ mmiri na-adịzighị n'otu na agha na ọnwụ na mfu n'ihe mkpagbu juru ụwa taa na-emezi ka ụfọdụ ndị mmadụ daghachizie n'okwukwe na-emezi ka ụfọdụ ndị mmadụ bụrụzie ndị na-ajụ ajụjụ ajụjụ nke na-enweghị mmeri na-ajụzi ajụjụ nke obi tiliri etili na-ajụzi ajụjụ nke ụjọ ọ bụzi na chineke anọghị ihe ndị a na-eme ebe ka chineke nọ ebee ka ịhụnanya ya dị a na-elezi anya gburugburu n'ụjọ chineke wee bilite n'oge dị ugbu a iji wee kwubi okwu n'ihi na akwa nsọ si onye ga-ekwu ma ọ na jehova ya nye nwe the final word nye okwu nke ikpete maazụ ya bụ kwụsie ọkabie ya bụ okwusie ọgwụ wee na-eme ka mata n'ụbọchị nke na ihe ọhụụ amalitewo ịdawo mba inwego ihe ọnwụ nke iji wee na-afụzi nduzi ihe na-afụ bụ ihe mkpọnwụrụ akpọnwụ na ihe ndụ anọzi n'ime ya okwu chineke na bịara nso n'oge na-agwa ya n'ihe ọhụụ amalitewo lezie anya ofụma ka ịfụ ndụ lezie anya ofụma ka ịfụ ihe nke chineke lezie anya ofụma ka ịfụ udo lezie anya ofụma ka amara nke na-esi n'aka chineke were abịa lezie anya ofuma ị ga-abụkwa na ndụ pụrụ iche site n'ime kraịst n'ihi na sọ naanị ya bụ eziokwu ihe na ndụ ọ dịghịkwara onye ọbụla nke na-akwụdosi ike n'ime ụwa nke na-enweghị mgbọrọgwụ n'ebe jizọs kraịst nọ n'ime chineke ọ mgbọrọgwụ si ike n'ime kraịst efu na mgbe ebili mmiri ahụ ga-atụ mgbe oke ifufe ahụ ga-efe mgbe ihe dị ukwuu na ihe tụjara nke na-ede n'ụwa taa ga-atụ ị ga-akwụdosi ike wee ma na ohe na emeni n'ihi na ndị nke gbabara n'ime jizọs kraịst ha dị ka ugwu zayọn nke na-adịghị ewezuga ha n'ọnọdụ ha ma naanị ndị nwere ezi ntụkwasị obi naanị ndị kwudosiri ike n'ime kraịst gbara mgbọrọgwụ miri bụ ndị nke na-akwụdosi ike na mkpagbu niile n'oke ife niile mgbe biri na-atọ n'ụzọ ha niile ha na-amata na chineke adịghị agharịpụ ọ sị na ya ga-eme ka ụzọ dị n'ọzara nke ọzara nke nọ na ya ọzara nke adịghị ike ọzara nke nyanya ọzara nke adịghị n'otu ọzara nke enweghị udo ọzara nke mkpa mkpa ego ụzara nke mkpagbu ke ụzara nke ọ bụ chineke na-eme mata n'ụbọchị nke taa n'oge ugbu a na ụzara niile a bịago n'isi njedebe n'aha jizọs ọ sị na ya ga-eme ụzọ na ụzara chineke ga-akwara gị ụzọ mgbapụ n'ime ọzara nke nọ n'aha jizọs lezie anya ofụma ịgafe ụzọ mgbapụ n'ihi na chineke bụ chineke nke amamihe nke kachasị ihe niile elu ọ na ya ga-emekwa ka osimiri dị iche iche dị n'ala tọgbọrọ n'efu nke ala nke gị tọgbọrọ n'efu ihe ga-amalite ịpụ n'ime ya ọsị sị gelezie anya na ya ga-eme ka ihe ọhụụ dị na ugbu a ka ọ ga-epu ala nke tọgbọrọ n'efu udo amara ịdị n'otu ihe nketa ihe akụ akụ ihe enwe enwe ga-amalite ịpụ n'ime ha n'aha jizọs osimiri nke udo osimiri nke ego osimiri nke nwa osimiri nke amamihe dị iche iche ga-adị n'ala nke gị tọgbọrọ n'efu mgbe ị ga-eletata ya azụ ị ga-afụ ịdị mma chineke ị ga-afụ ogwe aka ya dị ike nke pụrụ iche ọnọdụ gị a ga-abịa na mgbanwe n'aha jizọs mgbanwe ọnọdụ a ga-ewetara gị ihe ọhụụ n'ihi na chineke kwuo sị na ihe ọhụụ amalitewo ihe ọhụụ amalitewo n'ime ndụ gị nwanne m nwoke nwanne m nwaanyị asị na ihe ọhụụ amalitewo n'aha jizọs ị ga-enwe akụ mgbaama nke pụrụ iche ị ga-esi n'ute ọrịa gị wee bilie ị ga-etegharị egwu ọṅụ ị ga-enwe akụ mgbaama nke na-ewuli mmụọ ndị mmadụ elu ha wee kwere n'ezie na chineke na-adị ndụ wee kwere n'ezie na chineke adịghị agharịpụ ndị nke kwere na ya ị ga-enwe nzọpụta nke pụrụ iche ma naanị nzọpụta bụ nzọpụta naanị nke na-esi n'aka jizọs kraịst were abịa jizọs jidesie jizọs ike n'ihi na nzọpụta nke na-esi na ya na-abụ nzọpụta nke na-adịghị ugbu a ruo mgbe ebighị ebi nzọpụta nke chineke na-ekwudosi ike nzọpụta nke si n'aka chineke were abịa bụ nzọpụta nke kachasị nzọpụta niile na nnabata bụ jizọs kraịst bụ enweghị onye nzọpụta gị ọ bụrụ imebeghị nke a ihe a bụ ohere nke dịrị gị iji nwee nwee jizọs kraịst dị ka onye nwe na onye nzọpụta gị wedata isi n'ebe ọ bụla ya nọ ugbu a kọsara ya obi gị yọọ ya si ya na ịlatawo ka o mere gị ebere mere gị amara ka ihe ọhụụ wee malite n'ime ndụ gị ọ bịa chịwa chịwa n'ime ndụ gị ahụ ihe ọhụụ ị ga-ahụ udo nke pụrụ iche ị ga-ahụ ihe nketa nke pụrụ iche ị ga-ahụ ịdị ike ị ga-ahụ ihe mgbanwe ka ekpere chineke onye nwanyị nke pụrụ ime ihe niile chi nke na-aza ekpere lee ndị orugị ndị a na-eke isi na-ịsọpụrụ gị dịka akwụkwọ nsọ gị si wee kwu kacha afa ha na akwụkwọ nke ọnwụ na nke ihe tọgbọrọ n'efu deba afa ha na akwụkwọ nke ndụ debe afọ ha n'akwụkwọ nke uju n'ihe nketa nke kraịst mee ka ha bụrụ ndị agbanwere ọnọdụ ha n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen ekele dịrị gị nwanne m nwoke nwanne nwaanyị onye nke na-ege ntị n'oge dị ugbu a ekele dịkwa chineke onye nwe ahụ ọnọdụ nka na ohere nka iji wee degharịa egwu ọnwụ n'ihi na ihe ọhụụ amalitewo n'ime ndụ gị jidesi ike ekpere na ego akwụkwọ nsọ nke chineke na inwe ntụkwasị obi n'okwukwe n'ebe ọ nọ ihe ọhụụ a ga-adị ọhụụ n'mgbe ọbụla matakwanyị na okwu a bịara site n'ụlọ ndị Life Word Radio Ministry unu chọọ mkparịta ụka chọkwanye akọ mgbaama ma ọ bụkwanye ajụjụ dị iche unu ga-enweta n'igwe okwu 9493 ma ọ bụkwa na 0813290 00111 ka chineke gozinu mgbe ahụ ọzọ n'ihi jizọs kraịst onye nwanyị anyị